AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndewo ya gaziere gị ka udo nke onye nwe m chịa na ezinụlọ gị anyị abịala ọzọ n'ụbọchị taa na isiokwu ahụ nke anyị ji na-aga na ntụgharị uche nke ezinụlọ ụbọchị ndị gara aga otu anyị si na-ekwu okwu ma otu ihe si na-adaje dị ka gasị na ihe nke anyị na-atụle bụ ihe nke na-apụghị omume ma ọ dị otu akụkọ m ga-akọrọ anyị nke ga-eme ka anyị marasị n'ezie na ihe ndị a dịcha mfe Mgbe na-adịbeghị anya, ọ dị otu ebe michel gara inye ụmụ nwanyị ndụmọdụ. Ngwa ngwa ọ na-enye ndụmọdụ, ọ dị otu nwanyị nke nọ n'ọgbakọ ahụ lara n'ụlọ ya were ihe ndị a niile ntụziaka ndị a niile were tinye n'ọlụ. Abalị ole na ole wee gasịa, michel hụrụ nwa okorobịa na nwa agbọghọbịa ndị mara mma ndị bịara ileta ya na ikele ya sị ya imeela nwanne anyị nwanyị kemgbe nwanyị m gechara ntụziaka gị ihe agbanweela n'ezinụlọ m mgbe otu ọnwa gasịrị nwaanyị a detara Mitchell akwụkwọ were ọnụ ya kọwara ya ụdị mgbanwe nke bịaworo n'ezinụlọ ya site n'iji ntụziaka ndị a niile tinye n'ọlụ ọ bụ ole ka a ga-akọ ghara ibe ya bụ ndị tinyere na ihe ndị a n'ọlụ ya gaa ha ezinụlọ ha wee gbanwee ọtụtụ ụmụ agbọghọ bụ ndị gbanweworo ma chọta ihe nke ha na-achọ ọtụtụ ụmụ nwaanyị ndị nọ na dị bụkwa ndị gbanweworo ezinụlọ ha wee dị na mma ọ dị otu ihe anyị ga-ejide aka ọ dị ụfọdụ nramahụ ndị anyị nwere ike inwe bụ ndị nke na-enye anyị nsogbu na akparamagwa anyị n'ụzọ dị aṅaa ọ dịghị onye enweghị nramahụ gị onye na-ege ntị kama ihe dị mkpa bụ ka anyị chọpụta nramahụ ndị a leba ha anya mara otu anyị ga-esi wee hazie onwe anyị ka ihe ndị a si n'ụzọ anyị wee pụọ biko ọtụtụ n'ime anyị ka m chọrọ ka ha leba anya n'ime ndụ ha wepụ ihe ahụ nke na-egbu gị mgbu n'obi nramahụ ahụ nke ị nwere mgbe gara aga ụjọ ahụ nke dị gị n'obi nke na-eme gị ka ị ghara ịbụ onye ga-enwe ihe ọ bụla nke dị mma ya na otu nwa okorobịa ma ọ bụ nke ọzọ o nwere ike ịbụ na ikpebiela si na ọ dịkwaghị ihe gị na nwa okorobịa bụla pụrụ ime n'ihi ihe ịzụtaworo ebe ha nọ ma ana m achọ ime ka mara n'ụbọchị taa na ọ bụghị ezigbo mkpebi ọ bụrụ na ịbụ onye nke ga-emecha chọọ inweta di nke ga-eme ka ị nwee ezinụlọ na ọlụlụ di na nwunye nke na-eweta afọ ojuju leba anya n'ime ndụ gị Wepụ ọtụtụ n'ime ihe ndị ahụ nke na-apụghị inyere gị aka na ndụ. Mee ka mgbanwe dị n'ime gị ka ị wee nwee ike bụrụ onye na-adịghị ihe nke ga-egbochi gị ịga n'iru ịchọta ihe ahụ nke ị na-achọ ma ọ bụ ịchọta ezigbo nwa okorobịa nke dabara gị n'obi. Ọ bụ ezie na ị kwesịrị ileba anya n'ime ndụ gị mgbe ị na-ahụ nramahụ ndị a ekwela ka obi gị taa gị ụta ama na onwe gị ikpe hụdịna ya dị ka ụzọ na ohere nke ị ga-eji mezie ihe ndị nke pụrụ imebi ndụ gị gịnị ka m na-ekwu okwu ya soro ntụziaka ndị a n'ụbọchị taa were onwe gị ezinụlọ nke ga-enye gị afọ ojuju dị ka m na-eme ka anyị mara ọ dị arụ ọ bụla nke chọpụtara n'ime gị biko leba ya anya kelee Chineke na o mere ka ihe dị otu a pụta ma leba anya rịọ amara nke Chineke ka ị nwee ike wepụ ya n'ime ndụ gị mara na ihe ndị a niile bụ iwulite ụdị nwaanyị ahụ nke ọ ga-abụ mmadụ hụ ya bụrụ onye nke e kwesịrị ịbịa nso chetakwa gị onye na-ege ntị ihe anyị na-achụche bụ amamihe nghọta ụzọ anyị ga-esi mee ka ọ dịrị anyị na mma ihe mbụ ị ghaghị icheta bụ na ị kwesịrị ịbụ nwaanyị ahụ nke Chineke chọrọ ka ị bụrụ nke abụọ Cheta na ị kwesịrị ịbụ nwaanyị ahụ nke onye ahụ bụ ezigbo onye nke Chineke kwadobere gị kwesịrị ịchọta. Mee ihe nwere ike ime hapụrụ Chineke ihe ndị ọzọ mgbe oge ruru Jehova ga-eme ka ihe niile bụrụ nke lụpụtara ezi ihe nye gị. Nke a bụ naanị ụzọ nke ị ga-esi bụrụ ụdị nwaanyị ahụ nke nwoke ọ bụla ga-ahụ ma nwee mmasị ịnọ ya nso. dịka anyị na-abịara na njedebe nke ihe omume nke ụbọchị taa chetakwa na otu ahụ isi nweta ya biko sikwa otu ahụ dote ya ekwela ka amamihe niile nke Chineke tinyere n'ime gị dịka nwaanyị bụrụ nke lara n'iyi ọ bụrụ na ịbụ otu n'ime ụmụ nwa agbọghọ ndị ahụ ndị ọ ga-amasị ịchọta onye nke dabara ha n'obi biko ka ụbọchị na-aga anọrọ ha anya ka anyị na-atụgharị uche n'isiokwu ndị a udo na amara chineke chịa n'ime ndụ ndị kwere ekwe na kraịst anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke gọzie gị ka ọ na-agba gị ume n'ihe ọ bụla nke ị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya onye ọma na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso ma ịkọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 07063637224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata ndị ga-enye anyị abụọ ma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị n'ihi na Chineke ọ bụghị Chineke nke ọhụrụ

Chineke ntụdo kama ọ bụ chi Chineke ntụdo kama ọ bụ tanto

Baba Chineke bụ Chineke nke nkudo ndị Seventh Day Adventist Church Choir ụmụakpara akpara unu emeela na abụ nke unu nyere anyị n'ụbọchị taa ka Chineke nọnyere unu ka ọ gọzie olu ọma unu ka ọ na-enye unu ogologo ndụ na ahụ isi ike amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-anụ okwu Chineke site n'olu onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe Lee otu ị dị gị onye ọma na-ege m ntị n'oge nke a ka amara Chineke bara gị ụba ka ngọzi ya na-awụsakwara gị dị ka mmiri ekele dịrị Chineke anyị nke eluigwe n'ihi o mere ka ndụ anyị wee fọọ n'oge nke a anyị na-aga ịnụ okwu ya okwu nke a na-eduzi anyị n'ụwa nke na-agbakwa anyị ume mgbe anyị na-aga ije n'elu ụwa nke a ka anyị kpee ekpere ezi Chineke anyị onye hụrụ anyị n'anya ọ bụ gị kere anyị ọ bụ gị na-eduzi anyị site n'okwu ọnụ gị ka e dere n'akwụkwọ nsọ nye anyị nghọta ma kwee ka anyị bie ndụ dị ka ị na-achọ n'aha Jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ Jenesis isi abụọ bido okwu nke mbụ ruo na nke atọ Jenesis isi abụọ bido okwu nke mbụ rue na nke atọ e wee kesịa eluigwe n'ụwa na usu ha niile Chineke wee jesịa ozi ya n'ụbọchị nke asaa bụ nke o jere o wee kwụsị n'ụbọchị nke asaa ahụ n'ozi ya niile nke o jere Chineke wee gọzie ụbọchị nke asaa ahụ duokwa ya nsọ n'ihi na ọ bụ n'ime ya ka ọ kwụsịrị ozi ya niile nke Chineke kererịị eke n'ije ozi ya isiokwu anyị n'oge nke a bụ ọ bụ elekere iri abụọ na anọ ọ bụ elekere iri abụọ na anọ dịka anyị na-elenye anya n'ime akwụkwọ nsọ dịka ụmụ Chineke ọ dịghị ihe bụ eziokwu n'ụwa karịakwa ihe ahụ edere n'akwụkwọ nsọ Chineke si ọ bụ otu ọ dị mmadụ enweghị eziokwu nke onwe ya mmadụ enweghị eziokwu o nwere ike ikwu nke dabere na nghọta ya ma ọ bụ nchọpụta ya na-abụghị dịka okwu akwụkwọ nsọ si wee dị anyị kwenyere dịka anyị onwe anyị kpọrọ onwe anyị ndị otu kraịst anyị kwenyere si na chineke kere ụwa ọ bụ eziokwu na n'ime ụwa taa ọ dị ụzọ mmadụ dị iche iche ndị na-ebi mana otu ihe ka mma bụ nke ọ bụla ị nọ n'ime ya mee ya n'ikwesị ntụkwasị obi meta ya dị ka o kwesịrị kwee ka eziokwu dị n'ime ya gbara gị ama ma duzie gị ọ bụrụ na ị kwenyere na Chineke kere ihe niile were okike hazie ndụ gị dịka okike n'okwu ọnụ Chineke si wee dị ndị na-efe agbara leruokwa anya n'ụzọ nke agbara ọ dị ebe ị nwere ihe mgbagwoju anya Chineke onye kere ihe niile dịkwa na njikere inyere gị aka ime ka ịghọta onwe gị onye nke sịkwa na Chineke adịghị na ụwa na-adị dịka ụwa na-adị ọ dịkwa ebe onye ahụ ga-enwe mgbagwoju anya mmụọ Chineke nọkwa na amara ya ime ka onye ahụ ghọta onwe ya gịnị ka anyị na-ekwu n'oge nke a ebe anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ Chineke kere ụwa n'ime ụbọchị isii ụbọchị nke asaa ya o zuru ike dịka nghọta anyị si wee dị n'ụbọchị taa otu ụbọchị na-enwe elekere iri abụọ na anọ elekere iri abụọ na anọ ahụ dịka anyị si hụ ya elekere iri na abụọ na-abụ ọchịchịrị elekere iri na abụọ nke ọzọ bụ ìhè ọ bụ ya bụ ihe mere otu ụbọchị dịka akwụkwọ jenesis si dere anyị anyasị wee dị ụtụtụ wee dị bụrụ otu ụbọchị ihe ebe ahụ na-akọwa bụ bido mgbe ahụ anyasị batarala ụbọchị ọhụụ ebido na ụtụtụ bịa abalị nke ụbọchị ọhụụ agafeela anọziela na ehihie ma ọ bụ ìhè nke ụbọchị nke ahụ mgbe ihe ya ahụ bịakwara gaa anwụ chacha mgbede abịa anwụ ala chi ọzọ abịa jiwe ọ fụtara na ụbọchị nke ahụ agaala ụbọchị nke ọzọ abatala ọ bụ eziokwu na ọgụgụ oge anyị n'ụbọchị taa na-etinye anyị n'ihe ize ndụ na ihe mgbagwoju anya n'ihi igụ oge anyị na-adabere ma chi ekebeghị abụọ n'abalị ma ọchịchịrị agbabeghị abụọ n'etiti abalị bụ anyị akpọ ya elekere iri na abụọ nke abalị ọ bụghị otu okike ụwa si wee dị chineke ekeghị ụbọchị ka o bido n'elekere iri na abụọ nke abalị o kere ụbọchị ka o bido n'anyasị mgbe ahụ anwụ na-ada nke a bụ otu anyị bịa n'ihe gbasara ụbọchị nke asaa ọtụtụ mgbe anyị na-akọghị ụbọchị a otu ihe ụbọchị a ji dị mkpa bụ ma anyị kwere ya ma anyị ekweghị ya ụbọchị nke asaa nwekwara iri abụọ na nkeji anọ n'ime ya nke mere ya ka o zuo ụbọchị ọ gaghị ịdị mma na akpọrọ ya otu ụbọchị ma o zuru elekere iri abụọ na anọ iwefu ya otu elekere ọ bụrụla elekere iri abụọ na atọ gị iwefu ya abụọ ọ bụrụla elekere iri abụọ na abụọ nke bụ na o zubeghị otu ụbọchị otu ahụ anyị si na-elenye anya n'ụbọchị ndị nke ọdọ bụ otu o kwesịrị isi dị ihe anyị na-achọ ikwu okwu ya ebe a n'ụbọchị taa bụ na ọtụtụ mgbe ndị mmadụ ewerela ụbọchị a bụ ụbọchị Chineke kpọrọ nke ya na-eme ihe sọrọ ha ma ọ bụ iji mee ka obodo dị ọcha ọka nke na obodo anyị abụ naijiria iji mee ịtụli aka elu ma ọ bụ iji gagala lee ule ihe anyị na-ekwu okwu ya ebe a dịka akwụkwọ nsọ si na-akwado bụ n'ụbọchị a elekere iri abụọ na anọ a bụ naanị Chineke nwe ya ọ bụ ya bụ ihe ahụ o kwuru n'akwụkwọ Aịzaya isi iri ise na asatọ amaokwu nke iri na atọ na nke iri na anọ Aịzaya isi iri ise na asatọ amaokwu nke iri na atọ na nke iri na anọ mana anyị ga-agụ nke iri na atọ ebe a ọ sị ọ bụrụ na ị na-eme ka ụkwụ gị si n'ụbọchị izu ike chigharịa iwe ghara ime ihe na-atọ gị ụtọ n'ụbọchị nsọ m ọ bụrụkwa na ịkpọ ụbọchị izu ike ihe ụtọ ịkpọkwa ihe nsọ nke Jehova ihe nsọpụrụ iwe sọpụrụ ya ghara ime ihe bụ ụzọ gị niile ghara ịchọpụta ihe na-atọ gị ụtọ ma ọ bụ ikwu okwu nke aka gị were akwụkwọ nsọ gị ma ịghọtachaghị asụsụ Igbo gụọ ya n'asụsụ Bekee akwụkwọ nsọ na-eme ka anyị mara ebe ahụ na ọ dị mma ọ dị mma na ọ bụ ụbọchị nke Chineke anyị lekwa anya n'ihe edere n'akwụkwọ abụọma isi iri asatọ na anọ amaokwu nke iri ọ si otu a dịka aha gị si dị Chineke otu a ka otuto gị dị rue nsọtụ niile nke ụwa gị onye gere m ntị n'oge a ụbọchị nke asaa bụ ụbọchị Chineke n'ụbọchị ya niile ka anyị doo ya nsọ ihe ga-edere anyị na mma ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi kwesịrị ntụkwasị obi ịhụnanyị n'anya ma rọpụtakwara anyị ụbọchị anyị ga-eji na-eleba ndụ nke ime mmụọ anyị na elu ahụ anyị anya kwee ka anyị were ụbọchị a mee ihe na-atọ gị ụtọ ka ngọzi gị wee bara anyị ụba n'aha Jizọs ezi enyi m na-ege ntị kee ihe anyị ji oge anyị na-eme bụ ajụjụ nke onye mgbasa ozi na-ajụ anyị n'ụbọchị taa kee ihe iji oge gị na-eme ị na-enye Chineke oge gị niile ka anyị gbalịa na-enye Chineke oge anyị site na Chineke kere ụwa kee mmadụ na oyiyi ya ka anyị gbalịa na-eme ihe ga na-atọ obi Chineke ụtọ imeela onye mgbasa ozi onye wetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka Chineke gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 mara na ị nwere ike ige ozi ọma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen emeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ wee ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo